AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke na-ege ntị unu abịala n'ihe omume nke taa ama m na ahụ dị anyị ama m na chineke na-anọnyere anyị ama m na chineke na-arọpụta ihe oriri na chineke na-echebe anyị n'ihe ọbụla nke anyị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị were akwụkwọ nsọ mgbe anyị ga-adụ onwe anyị ọdụ n'ụbọchị taa na akwụkwọ abụọma nke mbụ ahịrị nke mbụ na nke abụọ ọ si otu a onye ihe na-agara nke ọma ka mmadụ ahụ bụ nke na-ejeghị ije na ndụmọdụ ndị na-emebi iwu nke na-eguzokwa n'ụzọ ndị mmehie nke na-anọghịkwa n'ọnọdụ ndị na-akwa emu kama na iwu Jehova ka ihe ụtọ ya dị ọ bụkwa n'iwu Jehova ka ntụgharị uche ehihie na abalị amen ezi onye ọma na-ege ntị ị na-atụgharị uche n'okwu Chineke ị na-ege okwu Chineke ị na-agụ akwụkwọ nsọ Chineke kwamgbe kwamgbe ọ bụ ihe ga-enyere anyị aka ka anyị wee bie n'ime ụwa na-akpa agwa chineke ma anyị na-agụ akwụkwọ nsọ na-atụgharị uche n'ime akwụkwọ nsọ chineke ka m wetara anyị abụọ ma n'ụbọchị taa na ịga n'iru abụọ a site n'olu ndị ụmụ anyị ndị Seventh Day Adventist Group Remnant Singers ọwa ụmụ ndị na-agụ abụ dị mma na-echekwutara anyị na chineke na-abịa ọzọ agụụ okwu chineke na-agụ m ka anyị gaa abụọ wee na-ata ngọzi dị n'ime ya dịka agụ mmiri isi agụ ele otu aka ọkpụ gị si agụ mkpụrụ mmiri Seventh Day Adventist Group Remnant Singers ụmụọma unu emeela na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka ọ nọnyere unu ka ọ na-agba unu ume n'ime ụwa anyị nọ n'ime ya unu emeela na ọma nke unu nyere anyị ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tiri mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya onye kwesịrị ntụkwasị obi eze nke kachasị eze niile ụmụ gị na-erudata isi na ekele nye gị n'ihi ụbọchị nke taa ka imekwara ka ọ dịrị anyị mfe ịbịa ịnụ okwu gị na ịṅa ntị nke ga egweta nsọpụta a na-arịọ ka mgbakasị arụ dị iche iche ọkọ ntị dị iche iche ka ọ pụọ na-arụ anyị kama ka anyị tụkwasị gị obi mara na ọzụzụ ka na-azụ anyị maka nzọpụta ka nke a bụrụ nketa anyị n'aha jizọs bụ onye nwanyị anyị ana m anabatakwa anyị ọzọ taa na ịga n'iru nke ihe mmụta na nkọwapụta site na okwu nke onye nwe dịka anyị na-eme ya n'oge ndị a anyị na-akpọ oku ka anyị bịa nso werekwa akwụkwọ nsọ anyị soro anyị n'ihe ọmụmụ ndị a n'ihi na udo ka onye nwanyị chọrọ n'ebe anyị nọ ka nke a bụrụ nketa nke dị kwesịrị ntụkwasị obi anyị na-aga ịghọta otu ihe gbara ọkpụrụkpụ n'ime ndụ anyị dịka okenye James na-ekwu ya n'okwu dịka anyị na-agụtakwa ya n'akwụkwọ akwụkwọ nsọ James okenye na-achọ ime ka anyị mata ọnọdụ nke ụwa na ọnọdụ nke mmadụ n'ịbụ enyi nke mmadụ na ịbụ enyi nke Chineke ọ dịghị ihe jọrọ njọ mmadụ inwe enyi ma ọ bụ ọyị kenyere na-abụ ga na-eje ije ma ịdị njọ dị na ya bụ mgbe ịzọ ije ha na mmerịkọta ha na-abụghị na ntụziaka nke Chineke lee ihe okenye na-enye ntụziaka ya na n'akwụkwọ jems n'isi nke ịnọ n'amaokwu nke anọ jemes na-ekwu maka mmadụ ndị na-akwa iko ịkwa iko nke anụ arụ merịkọta nwoke na nwanyị nke na-apụgo n'ogo dị iche iche ụmụ nwanyị na mmerịkọta n'etiti ụmụ nwanyị ụmụ nwoke na mmerịkọta n'etiti ụmụ nwoke na ndị na-akpọ isi ala nye arụsị maọbụ mmụọ dị iche iche ndị na-edobe n'ebe nchedo akwa ndị na-edebe n'otu akụkụ n'ụlọ ha ndị na-edebe n'ụzọ maọbụ n'ime ọfịa n'oge ruo n'oge ha na-aga ebe ahụ na-enye mmụọ ndị nri ịchụrụ ha aja ma ọ bụ ịwụsịrị ha ọbara ọtụtụ ji ọjị ma ọ bụ ose na-eme nke a oru ma ọ bụ okenye James na-ajụ anyị ajụjụ sị ọbụna anyị amachaghị na ịbụ ndị enyi nye ụwa bụ mmadụ ịbụ onye iro nke Chineke anyị nwere ike ịjụ ajụjụ sị ọ dị mma ka mmadụ bụrụ enyi nke Chineke ka ọ mma ka mmadụ bụrụ enyi nke ụwa enyi nke ụwa bụ mmadụ ime ihe dịka ụwa si chọọ ile anya n'etiti ụmụaka anyị dị na-etopụta etopụta ihe oyiyi ha adịghị egosi na ha nwere egwu Chineke ihe oyiyi ha na-egosi na ha na-eme ihe ụwa chọrọ na ọnọdụ ha bụ ime ihe ga-atọ ụwa ụtọ mmadụ ndị dị n'ime ụwa ndị na-enweghị egwu chineke dị na-enweghị ọmụma chineke dị na-enweghị amamihe chineke ndị na-achọghị sọpụrụ chineke ma cheta na akwụkwọ efeshọs n'isi nke isii na amaokwu nke teghete maọbụ iri na iteghete mere ka anyị mata na arụ anyị a bụ ụlọ nsọ nke chineke na chineke adịghị ebi n'ụlọ nke merụrụ emerụ anyị nwere ike isite n'ihe oyiyi merụọ arụ anyị n'ụzọ dị otu a anyị achụpụwo mmụọ nke chineke n'ime anyị n'ihi na anyị arọrọla ịbụ enyi nke ụwa na-abụghị enyi nke chineke ọzọ na nkọwa dị otu a bụ ikpere arụsị dị iche iche nke na abụ ụba n'etiti ụmụ okorobịa n'oge ndị gara aga agbanyeghị na ọ bụkwaghị ihe dị mma na chineke kpọrọ ya asị na mmadụ aga enwe chi ọzọ tinyere ya ndị na-enwe maọbụ ndị na-eme ihe arụsị bụ ndị okenye ma nwoke maọbụ nwanyị mana n'ime oge ndị a bụzi ụmụnta ụmụ agbọghọbịa ụmụ okorobịa nke na-egosi na ịtụ egwu chineke adịkwa n'ime ha n'oge ndị gara aga ma ọkwa n'oge na-etughị aka site n'ugbu a ofu onye nke a na na-etolite etolite n'ịtụ egwu nke chineke rapụrụ nzọụkwụ nke chineke gbabazie ịbụ onye na-efe arụsị tinye ya ebe ụwa niile ga-ahụta ya ihe m ama gị bụ ma ọ kọwakwara mmadụ mmalite nke ije ya n'ime onye nwanyị ihe ndị a na ihe yiri ihe ndị a bụ mmadụ ịjụ nnabata nke chineke mmerịkọta nke chineke bụrụzie enyi nke ụwa onye nwanyị na-eme ka anyị mata na ahịrị nke ise ị na-eche na okwu nke onye nwanyị bụ n'efu ị na-eche na okwu nke onye nwanyị na-eduhie eduhie ị na-eche na okwu nke onye nwanyị na onweghị nghọta nke zuru oke nke dị n'ime na mmụọ nke onye nwanyị agaghị etinye mmadụ na-ebu ihe nke ụwa bụ ịchọ ihe nke ụwa maọbụ inwe anyị ukwu n'ihi na akwụkwọ nsọ adịla mbụ mee ka anyị ghọta dịka ụmụ chineke na anyị agaghị enwe anya ukwu n'ebe ihe nke mmadụ ibe anyị dị kama na anyị ga-eji ọṅụ nabata amara nke chineke mere mmadụ na nnabata dị otu a na onye nwe anyị ga-echetakwa anyị mere anyị amara ọtụtụrụ ndị mmadụ karịsịa n'ogo ụmụ nwanyị na-ekwu ya na-ekwusighị ike na ihe ha nwere ka ha ga-eji nweta ihe ha na-enweghị ma mata nke ọma na ụzọ ndị a nke a na-ele anya na-eje ije n'ime ya na onye nwanyị achọghị ya ọbụna onye nwanyị mere ka anyị mara ọbụna ọ dị onye na-akwa iko na-enwe mmerịkọta nwoke na nwanyị na akwụkwọ nsọ si na akwa ma efe ka esi n'ime ọnọdụ dị otu a nweta na agaghị eyi ya bịa n'ụbọchị ebe a na-efe chineke mmadụ ole maara ntụziaka dị otu a ọ bụ ihe okenye james na-enye ntụziaka na-ajụ ya n'ajụjụ gịnị mere ndị na-etinye onwe n'ime ọnọdụ dị otu a si mma gị na ime ihe dị otu a bụ eju ịhụnanya nke chineke bụ eju oyi nke chineke bụrụzie oyi nke ụwa n'ihi na oyi nke ụwa ga eduhe mmadụ tinye mmadụ n'ịla n'iyi tinye mmadụ n'afụfụ tinye mmadụ n'ekwa akwa tinye mmadụ n'iri uju tinye mmadụ n'obi ọjọọ n'ihi ọnọdụ dị otu a ke okenye na-achọghị ka mmadụ nke hụrụ chineke n'anya jee ije n'ime ọ na-akpa oke ọ na-akpa oku ka kpaa oke n'ime ọnọdụ dị otu a ịkwa akwa na-abịa iri uju na-abịa ịtụ aka n'obi na-abịa mana ugbu a bụ oge nke ka mma iji gbochie ịkwa akwa na ịtụ aka n'obi ịjụ ịbụ enyi nke ụwa kama họrọ ma nabatakwa ịbụ enyi nke Chineke tinye okwu ndị a n'ọlụ rịọ ike nke Chineke rịọ amara nke Chineke onye nwe anyị ga-agbajupụta anyị n'ike ọ ga-enye gị ikikere ọ ga-enye gị ume ọ ga-eme ka iguzosi ike gabiga ọnọdụ niile ndị a ka gara Chineke dị n'ezi mma ka nsọpụta nke na o nyere anyị site na kraịst jizọs bụrụ nketa anyị tutu onye nwe anyị a na-abịa chịkọọ onwe gị ka mụ onwe m chịkọọ onwe m nọọ n'olileanya na nkwa nke zuru oke ka ọ dịrị anyị otu a dekwara ndị ọzọ bụ ndị ga-amesị n'olu a ndị ga-enwe mkpebi nke iso onye nwe anyị na aha jizọs kraịst bụ onye nwe anyị ezi onye ọma na-ege ntị ama m na anyị bụ enyi jizọs ama m na anyị bụ ụmụ jizọs ama m na chineke kere anyị n'oyiyi ya ka anyị gbalịa na-akpa agwa jizọs ka anyị gbalịa na-eme ihe ga na-atọ chineke obi ụtọ imela onye mgbasa ozi chukwuemeka aja chineke ga-agọzi gị ọ ga-anọnyere gị ọ ga-agba gị ume ọ ga-enye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya imeela n'ozi ọma nke ị nyere anyị n'ụbọchị taa ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 Ma ọ bụ gị detere anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịga ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị were ohere ọma kelee ndị ụmụ anyị ndị nyere anyị abụọma n'ụbọchị taa ndị remnant group Seventh-day Adventist unu emeela na abụọma nkunu nyere anyị ka agụụ okwu Chineke gụọ anyị ka anyị wee mụọ akwụkwọ nsọ ma nata ngọzi dị n'ime ya otu aka ka m jikwa na-ekele James nwada ụbọchị onye na-enyere anyị aka na mpịkọta ozi ọma nke unu na-anụ n'ụbọchị taa arị ekpere mbụ ka Chineke nye ya ogologo ndụ na amamihe na mahadum nke ọ na-aga unu emeela ndị gere ghe Chineke nọnyere unu ma ndị kwupụtaranụ nọ ka Chineke gọzie mmadụ niile n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo